ndị be anyị kelekwana m ụnụ ọzọ ekele m onye ukwu kele onye nta mm, ekele melu kele ala kele ọhịa kele ụzọ kele ndị ikwu kele ndị ibe kele eke kele ore kele afọ ekelekwena m igbo ọma ndị njem ọnụ igbo ndị na-akwado anyị igbo ndị na-asa anyị ga n'ihu ha yakwana m mgbịrịmgba mm, a na masị adịrịkwa ya na mma adịrịkwa ya na mma yara m na ya masị ya gazikwe eh, ekelekwena m ụnụ ọzọ n'ụbọchị taa achọrọ ka anyị leba anya na ihe gbasara asụsụ igbo igbo nwe mmadụ ya na ile anya letu anya maka asị ifibe ndị ahụ isi aba hmm. ya na eletu anya ọfụma ị ga-ahụ na e, e, asụsụ Igbo na alana ọ bụghị na ọ na-alazi ala ọ lago ihe nji eso na asụsụ Igbo alana bụ na ọ dị ọrụ kaziri ahụ onye Igbo na-ekwu okwu gara iso Igbo na ma mụ ama ihe hụra na nsogbu dị mana ihe m chọrọ ka anyị mee nke ihe m chọrọ ka anyị ghọta hmm. asị m na ihe dị otu ahụ na so ihe m chọrọ ka anyị mee na ihe m chọrọ ka anyị ghọta na ndị united nation gwara kwuru si na na 70 years na-abịa abịa na asụsụ igbo ga-ala ndị united nation ihe a prediction ihe ha kwuru ga-eme n'ọdịnihu kedu ihe kpatara ha ji kwuo okwu a ha ekwu na asụsụ hausa ga-abịa ha bịara ha bịara obodo a a na-akpọ naijiria ha ekwu na asụsụ hausa ga-ala na 70 years time ha ekwu na asụsụ yoruba ga-ala na 70 years time kama ha kwuo na asụsụ igbo ga-ala in 70 years time ihe mere ha jikwa okwu a bikọs emere ha nchọpụta ihe ndị Igbo na-akpọ investigeshọn wee chọpụta na ndị Igbo emedo onye Igbo ndị Igbo anaghị akwado asụsụ ha chacharị mana ịza aha ndị Igbo ndị Igbo anaghị emezi ya mana ịsụ asụsụ Igbo na ndị Igbo ivu na ime obodo ime obodo ebe a na-eme obodo ebe a na-eme obodo ebe a na-eme mitin ndị obodo ibe ebe na-azụ ahịa ma ndị Igbo na Legọs ndị Igbo na Abuja ndị Igbo obodo Igbo dị iche iche ị ga-ahụ ndị Igbo a na-eme nyere ka mitin ndị Igbo bi n'obodo dị iche iche enweke ndị obodo dị otu a bi na ndị obodo si ala igbo bi otu a nọ na Lagos gaa to dia sekịtarị ndị ode akwụkwọ oyibo ka ha ji ede ha chọọ ego minis ha oyibo ka ha ji agụ minis ha chọọ ide ihe ọ na ha na-ede ihe ọ na-ekwuru oyibo ka ha ji ede mana ọ dịghị otu a na awụsa ọ dịghị otu a na yoruba mee nchọpụta maka mụ na ụmụ ekwere nchọpụta dị iche wee na-ekwu ihe m na-ekwu ị na-aghọta so echere m na ọ bụ ihe a ka ndị united national echere anya wee sị na 70 years time na-asị igbo n'ala ilekwuzi anya mana obodo mana ala igbo mana mpụta ndị okenye ndị okenye nọ n'ala igbo amazi ka ekele ekele na n'asụsụ igbo ihe ga ji good morning good afternoon enweghị ọtụtụ ndị igbo amaghị ka ekele ụfọdụ mmụọ anyị na mụ na amaghị ihe bụ ndewo ha amaghị ihe bụ jisi ike ha amaghị ihe bụ daalụ n'obodo na ịpụta ihe okenye na-asị ya jisi isi ya ndewo ọ na-eleghị anya na-adịghị ka ikele ya ekele maka ọ na-atọnye good morning na-atọnye good afternoon mana ngwa na onwe uwe ga-amatara na nke bụ eziokwu na ị gaa na ahụ onye yoruba ebe ọbụla na ahụ onye yoruba onye yoruba ahụ yoruba ibe ya sị ịka arọ eke asọ onye yoruba ahụ onye awụsa ahụ onye awụsa ibe ya ị na-akwa ana ị na-aga eji ya antachila afịa ebiena m ebiena m ebiena m ugwu awụsa n'ugwu n'ala awụsa oge nọ n'ala awụsa o kwere m nghọta n'ala awụsa na na ịbịa obodo obodo obodo awụsa ime ịzụ ahịa na ị ma asụ awụsa ị gaghị gaghị eme ị eme gaghịzi ọ gaghị adaba ị ga-akwara ngwongwo laa ị ga-ahụ onye awụsa bụ eh, mmiri gị na-akpọ pịa wata pịa wata pịa wata pịa wata pịa wata pịa wata ya ya ya tụgharịa anya sị ya pịa wata dedekọ yu na ihe ọ ga-asị ba ba tụrụ nchi ya na ha na oyibo echi ya ahịa gị sụọ awụsa zụọ ya ahịa otu a ka ndị Hausa si ere ahịa ma ndị Hausa nakwa n'ala Igbo anyị na-achị ha ọchị sa abọki abọki no sabi spik English anyị na-achị ha ọchị mana ha ji eme otu ọwụ na ha dara iberibo kama ha kwatara ha ma na asụsụ ha dị mkpa ha na-eme ka asụsụ ha kwudo anyị nwabụ ndị Igbo ofu ndị British ya colonizer anyị colonizer ndị Awụsa colonizer ndị Yoruba colonizer dịkwa ndị Igbo mana ndị Igbo ka ṅomiri oke ṅomi ya na-egbu ya ka ṅomiri ihe niile ndị British na-eme ma asụsụ ndị British ma aha ha na-aza ma aha ndị ọcha ma ọka ndị ọcha bụ bịa ndị Igbo kacha eme ya were nke niile tụfuchie ndị yoruba ga na yoruba obodo yoruba na ị ga-aka ahụ ọdịnala na omenala okpukpere okpukperechi ndị na agbanye ndị yoruba ụka niile ha na-aga ndị yoruba ndị yoruba ndị yoruba na-eme na-eme na-eme na-eme ihe omenala ha nke ndị igbo ndị igbo bụ ihe were nke awụfu ishi ekwute asị ara ara ara ara ara the stem still research stem research a ah, nchọpụta emere ndị ndị CIA na United Nation mere ha bịa na obodo na Naijiria mee research n'ebe onye ndị Awụsa na ndị yoruba na ndị igbo nọ chọpụta na 90% of ndị Igbo bụ Christian then 90% of ndị Hausa 97% of 98% of ndị Igbo bụ Christian 98% of ndị Hausa bụ Muslim then abịaghị na Yoruba then 55% of ndị Yoruba bụ Muslim ị na-aghọta ihe m na-agwa gị na sorry 65% ndị Yoruba na bụ Muslim ị na-aghọta then 20% ha bụ na practice eh, eh, Christianity then then 15% ha bụ yoruba tradition nata sọsọ ndị ịwọcha ihe a m gasịrị ị ga-ahụ na enwe kasị kegasị ekegasị mana 98% of ndị igbo bụ christianity and the catholic enwe ihe mere ndị katọlik ji enweta ala igbo ọfụma ọfụma katlik ndị kpatara ndị igbo ji ka nkụ na katlik bụ oke nṅomi na oke akparị oge ndị katọlik bịara ihe a na-ekewe ihe ọ na ha wetara ha na-eke ndị igbo medal kọrọs ụmụ ihe ndị a niile a na-eke eke ịma ịma miro ebia nye medal nye kọrọs nye nka ndị be ju ebe ahụ kịta na ihe m na-agwa gị mana ka ha mbegodo nke ihe m na-ekwuru okwu ya gbasara asụsụ igbo asụsụ igbo asụsụ igbo lara ala ya bụrụ na iwe onye igbo ụmụ gị anaghị asụ igbo ara ka ị na-agụ iburu onye igbo ụmụ gị amaghị asọkwa gị nọrọ asọkwa gị n'ebe ụnụ sọkwa gị nọrọ ụmụ gị amaghị asụ igbo isi araghị gị mma ndị nna nna anyị na ndị ichie ga-ajụ gị ihe ga-ajụ gị mgbe o ruru n'aka ị ga-ekwu ị ga-emecha bụrụ nna bụrụ bụrụ bụrụ onye nwụrụ anwụ ndị ichie ga-aje gị so kedu ihe mere iji mebie ntọala asụsụ eji wee mara gị ndị na ihe ga-agba ma na ndị ọwụ na asụsụ ha furu ndị ahụ efuo na ndị ọwụ na asụsụ ha furu maka asụsụ bụ ihe eji eme eji eji ama onye bụ onye ndị ogbe kpọkwara mecha kpọkwa ihe na-akpọ asent asent bụ ọnụ mmiri okwu onye ọna ji ekwu okwu onye onye igbo sụ igbo ma na onye igbo onye igbo sụ yoruba ma na onye yoruba mana abịaji ndị be anyị na onye heji ya na-asị n'ire n'ire ị ga-ahụ ụmụ ụmụ nwaanyị ndị igbo onye pụta ha kụrụ akpa otu a na-asị n'ire n'ire na-asụ oyibo ịjụ ha ha ha sị my name my name is Stephanie my name is Cynthia my name is Caroline my name is is is Angelina ụna ama ha ihe ụmụ nwaanyị ịchịchị iju aha ọfụma ị ga-ahụ na ha were ezigbo aha ha nne ha na nna ha bụrụ ha Chioma Chika Chibụzọ were ya zuo ezuo were ya zuo ezuo ifeọma were ya zuo ezuo na-agwachighị agwa na aha ha bụ Cynthia na aha ha bụ Stephanie dị ụnụ amụ ha ihe were ezigbo aha ụnụ zuo ezuo na-azaji aha na-enweghị isi na ọdụ na baịbụl ụnụ na-aga ka ebe ka ebe dị na baịbụl sị na onye mee baptizim ịgbagbuo ya aha onye ihe baptizim is baptizim is is is an initiation into mental slavery baptizim is initiation into slavery dadị ọ ya mere o ji awe mere baptizim agbagwo aha agbagwo aha were aha were aha ọzọ nye gị gwa gị na aha aha aka mma ị na-aza ya baịbụl na-agụ ndị ile mere baptizim na baịbụl ma onye agbagworo aha maka na ịmụ na ama na ihu na-ege eche echiche ruo ebe ahụ n'ihi na ama ihe ma bụ na you are civilized you are developed you are civilized you are civilized ụlọ pụtụ na-achị ndị ọcha ndị awụsa ọchị na ha amaghasị oyibo na ha amaghasị obi ha na-asụkwa awụsa ha na-asụ wee na-achị ụnọ onye nkechụpụ ibe ya achị onye nkechụpụ ma onye nwụrụ anwụ onye dị ndụ ndị awụsa na-achị ụnụ ụnụ sụkwa ụnụ na ndị ndị ọcha dị na mma ụnụ ụmụ nnu nwere ndụ ndị ọcha ụnụ ka ndị ọcha nyefere ụnụ nwa ka na ndị ọcha kara dị na mma mana ndị ọcha pụtakwa ha ha dịnyere ndị aha ndị ụnụ nso na-ama ihe a na-egbu ụnụ ọ na-asụ na-asụ sịrịsịrịsịrịsịrị ya bụrụ na nwa gị anaghị asị igbo onye igbo nwa ha anaghị asị igbo nwa gị amaghị asị igbo nwa anaghị igbo ịma ha ihe ọkwa ụbọchị a ka m gara aba bata na moto nnọ keke nnọ nwatakịrị onye igbo na-ele m anya legodo legodo ojiji nchi wee ji na-ele m sị ya like this your cap I like this this I like this masị ya kedu aha gị ọ na-ele m n'anya kedu aha ọ na-ele m n'anya mana nchọpụta ihe nọ n'aha n'igbo jụzie what is your name okwuo ndị onye kpọ ya na sị ya na ihe ọ bụ nwa onye igbo ya sị m na onye igbo m sị ka ime nọ n'aha n'igbo ọchịba m si ofu ka nwa gị na-efu nwa na-aba na-aba ngwa nke ojikwa Abuja nke ojikwa legos nke ojikwa Europe nke na-aba ngwa aba ngwa aba ebe a ka nwa gị na-anaghasị nwa gị na-anaghasị Igbo nwa gị na Igbo nsi ya ma ọ ma nwa gị na-efuona olegide m legide m legide m ya dị ya ka ya gwa m okwu ọjọọ bụrụ ụzọ lee ebube lee ebube ebube so m ma <laughs> nwa ahụ ihe mbụ ọkpa msi ya na who are ụjọ ofufu guru na-efu ndị ichie tie m n'ọnụ ekwupụ m ya chọọ m ịma ofufu ndị ichie tie okwu ọnụ okwu ọnụ na anọ nkwupụ ya ha akwadogo ha akwadogo maka ya aghọtaghị m na agwa na-aba ịbụrụ onye igbo nwa gị anaghị asị igbo ịbụ di na nwunye ị na-akpọ nwunye gị hone ị na-akpọ di na nwunye igbo di na nwunye igbo ụnụ asụ oyibo di na nwunye ndị igbo kwụrụ na-asụ oyibo na-amaghị ihe ịbụ di iji iji iji oyibo were agwa nwunye gị okwu ịmaha ihe ịbụ ịbụ na iji oyibo were ị na-asụrụ ụmụ oyibo na be ha ịmaha ihe mụwa ihe mma m kụziri m igbo ọ na-amụ oyibo na nke m na ịgba asụ oyibo ahụhụ na ị gara akwụkwọ oyibo oyibo oyibo for language english is an is language so that you know how to speak english ahụ na ịma ihe so ha bụ ka oyibo darala ute na m asụ awụsa ọ mpụta na na-asụrụ ndị igbo na awụsa na ha ma asụ awụsa pụta na aka m ha were mara ihe mba izene langweji ka nle na-eli langweji na ị mụtara asụ oyibo ọfụma ị na-afụ ị na-afụ vokabularị ka ọ bụ gịnị ka ọ na-akpọ ya abụ na ya na ịkara mara ihe izene sọmbọrịs langweji na ị na-asụ oyibo ọfụma awụ na ịma ihe so ịma ndị be a na-adị ha ka onye na-asụ oyibo na-asụ oyibo na asụ ike na onye a gara akwụkwọ onye ama ihe akwụkwọ nwụ na-agosi ebe ihe na-akụzi n'ụwa western life western tradition western custom and western culture ọ ya ihe na-akụzi na university that is why you say na english is not is compulsory then gasịzie na asụsụ igbo adịghị compulsory unu niile ndị dere sse e na ndị dere wayak na ndị dere jamb is there any igbo language in that place no because asịghị na asụsụ igbo adịghị compulsory na ihe dị compulsory english and maths a achiji s minus r plus u egwu r res power 2 ihe akọrọ na amụ ihe ndị ọcha ji weburu ihe niile abịa ka aghasa unu isi ka aghasa unu isi ịnọ ije gịna na-akakeleti s minus r res power 2 egwu osto r over 3 gị na-akọgheriche from there ghọba ara because you are a slave agwaji na asị igbo adịghị compulsory asị igbo adịghị emeji onye ma asụsụ igbo ifo ndị igbo emeji onye na-akọgheri ụnụ na ụnụ na-akụgheri asị gwana asị igbo adị kọmpọzit gị ikwe ha si adị kọmpọzit gị ikwe kpatara na onye igbo ama okwu ebe o si ihe na-akọ akụkọ bụ ihe mere na baịbụl ihe mere na amerịka ihe mere na ị ga-ahụ onye igbo onye ọnwa na-agapụta buru baịbụl na-akọ m ihe mere na baịbụl na mwail onye agha akọ m ihe mere n'ala igbo otu mere n'ala igbo si wee dị ụmụnna ya onye bụ nna ya na onye bụ nne ya na otu obodo nna ya na obodo nne ya si gara ị gaghị akọtali ya bọtụ ị na-akọrọ m ihe mere na baịbụl akọrọ m ihe mere ihe ebraham na azik mere ị maha ihe akọrọ na m ụdị akụkọ ahụ ihe ma wee ịkọ nke onye ọzọ ị na akọ nke gị ị na-ahụ na asụsụ igbo n'ala ihe ahụ ndị ichie iwe dị ndị ichie na onye igbo aga amazi ka esi asụ igbo ihe jọcha udegbu na njọ ka ọ bụ udele na njọsi chụọ nka n'usi na onye igbo amaghasị igbo ama m ihe ọ gara onye igbo mụta nwa ịmụta nwa asa ube nwa mgbe eke mgbe orie mgbe afọ gịsị isi a primitive name all these primitives and the, and mana ịpụta gị za Sunday za monde za cameron za bot zaa za za za za linda zaa nonsense nonsense names zaa aha nkịta za aha za za bili aha nkịta ahụ ahụgo nkịta na-aza bili ahụgo m nkịta na-aza smart mana ndị be anyị na-azakwa smart ihewe iberibe ndị igbo mana aha anyị aha anyị dị mkpa ụnụ anaghị aza anyị maka na maka na maka na ị na-eṅomi ndị ọcha ndị ọcha niile ka ihe na igbo ọkwa ndị ọcha na bịacha ala igbo bịacha ma ma obodo mba afrịka niile dị iche na ọma na ọnọcha ị na ndị ọcha niile ka ihigwere na ụka ndị ọcha niile ụnụ bụbara bụrụ ka ụka ndị ọcha butere bụrụ n'isi ụka niile dị n'ala igbo ndị ọcha ndị ọcha ọnaha na ndị ọcha nọ n'obodo a ugbole ka gwere ụka ahụ ndị ọcha ugbole ka gwere na ụka ụka nọ n'Ọnịsha ụka nọ n'Aba Anglican na ko ụka niile anụ ụnụ ọcha jijiri ebe niile mana Aba mana Ọnịsha mana mana ugbole ka gwere na ụka niile ahụ onye ọcha ndị ọcha ndị ọcha niile ndị ọcha niile na-anọ na kọmpanị niile na naijiria ha bịa ụka ị ga-aha ị na-ajụkwa onwe ha ajụ ka ihe mere na ị na-aha ha maka na ịmaghị ihe gaajụ onwe ha jighị anị gaa bikos ụna amaghị ihe that is why gaajụ onwe ha ji bikos ndị igbo so onye ajụ anaghị efe ụzọ oge ndị igbo kwesịrị ịjụ ajụ ka ha bido fewe ụzọ ifu ya na langweji gị fuo ihe ndị united nation kwuru onye ọna ndị na langweji ha furu ndị a efuo na maka na asụsụ ihe ji mara obodo asụsụ ihe ji mara obodo ndị awụsa na-asụ asụ asụsụ ike ndị yoruba na-asụ asụ asụsụ ọsọ ndị igbo ị ga-ahụ nwa onye igbo na-asụ na-asụ na-asụ ingilishi na-asụ ingilishi a na-eto ya ama na ofu ka ọ na-efu mana ị ga-ahụ onye yoruba ngilishi niile na-asụ ngomi niile na ngomi ndị ọcha ugbo ole ka ụnụ bịara na gaa ndị ọcha anyị nụ na ụnọchi ya na naijiria ọkwa ndị awụsa na-agba asụ igbo na-asụ na ndị yoruba bụ na achịkwa obodo a ka mbụ ụnụ ọnụ fil na gara akwụkwọ na ụnụ kara mara ihe chinana na obodo a ka ahụ okerigodo nụ rait ụnụ e, e, e, ihe ruru n'aka nsonyegoro nke ruru n'aka ka ahụ n'ogwe ọkwa ndị anụ fili na ha agaghị akwụkwọ ndị awụsa na akwa ndị abụkị na-achị ifi na chinama bụ ndị na-achị ụnụ na-agwụ n'ihu na-eme ụnụ tụọ ahịa esizie ya gwụ na ego ga-eweta ụnụ chọọ ịzụọ moto esizie ya e, iburu moto pụta n'ụzọ polisi a na-akọrọ ego niile gakwa n'obodo ahụ gaa n'ogwu awụsa gaa na obodo ndị yoruba ihe otu arụ ọkwa sọsọ ebe a maka na gịnị anyị nwa achọghị ịdị n'udo ahapụrụ asụ igbo asụ igbo n'efu afọ aprasị kwado na asụsụ igbo ndị igbo kwado na asụsụ igbo kwado na asụsụ igbo chọwa omenala ọdịnala ọ bụ ebe ụlọ onye yoruba nọrọ ka nọcha ndị igbo ju ebe ahụ ụka niile ụnụ na-aka ndị yoruba nọrọ ndị yoruba ụnụ niile bụ memba ebe a kama ndị yoruba bụ pastọ bụrụ ndị isi ndị igbo abụrụzie members ndị na-atụ ego eji arụ ụka ndị na-atụ ego eji arụ universities ụnụ tụba tụcha atụcha atụcha nwa na-agaghị aga akwụkwọ ahụ maka na gị na ụnụ anaghị erizi n'erizi ụnụ anaghị echiche na-echere echiche onye ịbụrụ onye igbo nwa gị anaghị asị igbo ịma ihe ịbụrụ onye igbo ụmụ gị anaghị asị igbo ịma ihe akọ na uche kọrọ gụ isi araghị gị mma galata n'ụbọchị taa ayọrọ m ụnụ mgbịrịgba amamihe mgbịrịgba amamihe ga-aga amara na ihe ndị ụka gaga amara na ihe isi araghị ụnụ mma